Donatus. Donatus. ogori Dona. Ah. Nke ị na-awa ọ gị na-achọ E nwere ebe mana na m bịara ebe a gị na ebe ọ dị ga-enwe n'ihi na ebe Donatus. Ebe mgbe ọbụla. Na-esigodo ọ dị m na-agha ofu ife. Mba, na abụ m Ọ bụrụ na onweghị m na bịa wee na-ekwu na ọbara m ka ọbara oyi. Ọ ife ahụ izu ike nkịtị. Akaligo m ya. ọsọ ịfụ. mana nke ị na-awazi ijezi ebe ka ị na-etizi eti na nke imugo nwa nwa josef na-ekwu ka ịma ọka ntị were mkpụkọ ha n'ụlọ ọ na-abịa ikwu ra ife a e? ife a kụọ m n'isi gbam hmm? donatus ụlọ na-emekwa ya dona inwekwala ugwu na ndụ ya e. otu anyị dị nnọọ ụmụ agbọghọ anyị niile na-egwu eru ka mmiri nwere nsị ndị na-afụ ọ bụrụ nne nwaanyị nọ na di ka ị na-ejekwu ọ nne nwaanyị wee gụọ etinye dona gekene ntị maka ihe na-eme na bụ nnekwu njọ n'iru chukwu na mmadụ ị na-ejekwa ụka hmm? donatus gekwa ntị ọfụma kpochaa ntị gị dona kpochaala m ntị gị ọfụma ọfụma arọgo m nrọ abalị ịtọ zuru oke n'isi gị na n'ihi na ana ini gị dona arụrụ m ọrụ ka ị na-etinye isi ife ịnụ pịam anwụde gị were kụwa gị dona ndị a tikata gị tikata gị mbebezi akwa mụa nwa onye ama esi akara bọ nkwụ ndị jiri nkatakute mmiri were ụdọ rie elu were akwa ọkọtị ya akị ka ị na-asa ya egbude ma onye gị na na-emekọ ihe akara ka mmadụ dona dona nna biko nna biko ngaka ewu onukwu donatus ka ị ka nwatakịrị esi si enweta ndị niile a hmm? n'ike ọmụrụ ime nwaanyị a o ji ọgwụ enweta ndị a ka ọ gịnị oke amaghị m ndị m ga-eme m ma eje tisasị ya atụmatụ niile ọ pụtasị na ụdị ahụ si ọ ga-abụzịta mma ike ma etinye ọgbaghara etiti ya na nne Josef o jesi jee ma onwe ihe ọzọ onwe onye ji gbada ụgwọ